AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ana m ekele unu n'ụbọchị nke taa na-anabata anyị n'ihe omume nke ntụrịte uche anyị n'ụbọchị nke taa na ụbọchị nke taa anyị na-eleba anya n'isiokwu ọzọ pụkwara iche nke nwere ike inyere gị aka na ahụike gị nke anyị kpọkwasịrị imeri ihe n'oke imeri ihe n'oke bụ ya bụ ihe anyị ga-eleba anya n'ụbọchị nke taa mana tutu anyị aga n'eru ana m arịọ ka onye nwe anyị onye mere anyị amara anyị abụrụ ndị dị ndụ n'ala ndị dị ndụ taa ka ọ gaa n'ihu inye anyị nghọta pụrụ iche n'ihe ọmụmụ nke ụbọchị taa ka ị na-eme nke a arịọ m ka ọ gọzie gị n'aha kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ nsọ n'ụbọchị nke taa na akwụkwọ nke mbụ nke ndị kọrent isi itoolu amaokwu iri abụọ na ise ndị kọrent nke mbụ isi itoolu amaokwu iri abụọ na ise ọ si otu a mmadụ ọbụla nke na-agbasi mgba ike ịka ibe ya n'egwu na-ejidekwa onwe ya n'ihe niile ya mere ndị ahụ na-eme ya ịnata okpu mmeri nke pụrụ ire ure ma anyị onwe anyị na-eme ya ịnata okpu mmeri nke na-apụghị ire ure onye ozi Pọl na-agwa anyị uru ọ bara mmadụ ijigide onwe ya n'ihe niile anyị ga-ejigide onwe anyị n'ihe niile ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike anyị ga-ejigide onwe anyị n'ụzọ anyị ji eme ihe dị iche iche nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe anyị ga-abụ ndị na-ejide onwe anyị n'ụzọ ndị a dị iche iche ma ọ bụrụ na ọ na-akpasi anyị mkpa ike inwe ezi ahụike n'ime anyị anyị ga-ejigide onwe anyị n'ihe ndị a nke ngụpụtara nke gụnyere otu anyị si alụ ọlụ otu anyị si eri ihe na otu anyị si aṅụ ihe ọ bụghị naanị nke a ọbụladị otu anyị si eyi ihe oyiyi nke anyị na-eyi n'ahụ anyị taa n'ihi ndị ọka mmụta achọpụtalasị na ọtụtụ mmadụ taa na-ebute ọrịa dị iche iche site na anaghị eji ojiji otu o kwesịrị anaghị eji ojiji otu o kwesịrị emeela ka ọtụtụ mmadụ bụrụ ndị nọ n'ọrịa dị iche iche karịsịa ọrịa ndị ya na-efe efe n'ihi na mgbe ahụ anyị ghee oghe o nyela ohere nrịrịa dị iche iche ịbata n'ime ahụ anyị bịa mekpaa anyị ahụ nke na-agaghị amasị anyị n'ụzọ anyị iji bụrụ ndị nwere ahụike zuru oke mana ahụike nke mpụta ìhè ma ihe eji ụbụrụ isi eme ma ezi agwa n'ime ndụ anyị anyị ga-abụrịrị ndị na-emeri ihe n'oke n'inye ihe ntụziaka ọ bụrụ na anyị elee ndị a na-eme egwuregwu futubọọlụ anyị ga-ahụ na ha na-ejide onwe ha karịsịa n'oge ha nwere ihe omume chere ha n'elu ha na-ejide onwe ha n'ọtụtụ ihe dị iche iche pọl onye ozi sị na ha na-eme nke a iji nweta mmeri nke na-ere ure mana anya onwe anyị na-achọ inweta mmeri nke na-adịghị eru uru eze ahụ nke chineke kwere anyị na nkwa ọ bụ ihe o jide mkpa na anyị ga na-emeri ihe niile n'oke mgbe anyị na-ekwu okwu imeri ihe n'oke n'ọrụ a na-arụ arụ anyị kwesịrị inwe oge anyị ji arụ ọrụ oge ahụ anyị ji na-arụ ọrụ zuo anyị akwụsị ọrụ anyị ma anyị rụchara ihe anyị na-arụ ma anyị arụchaghị ya nke a bụ mmadụ ijide onwe ya ga-ejide onwe gị mara na echikwa gị gaa n'ihu n'ọrụ ahụ nke ị na-arụ n'ihi gịnị na chineke nyere anyị na n'otu ụbọchị ibi ndụ ọtụtụ mmadụ ee na ichegbu onwe ha maka echi ha na-abịa anọrubeghị bụrụ ndị nọ na nrịrịa n'ụbọchị taa n'ihi na ha anaghị emeri ihe n'oke mgbe a na-ekwu okwu n'ihe oriri ọtụtụ mmadụ taa na-eri ihe ka ma ọ dọrọ n'ite ka ọ dọrọ n'afọ ha achụ iricha ihe niile n'otu oge na-amaghị na ọ bụ aramahụ nye ahụike ha ahụghị nrụgide ọrụ ya daa mba site na ịrụfe ọrụ ofe nke bụ na ahụ anyị chọkwara ezumike ahụ anyị chọkwara imere ihe n'oke n'ụzọ nke ya nke bụ na irie ihe rijuo afọ ga-akwụsị na nri ghara iwere ihe niile wụkọta n'ahụ n'otu oge ọ bara m ahụ nye ahụike gị elekwanụ maka ihe ọṅụṅụ n'ezie ọtụtụ ndị mmadụ ewerela ihe ọṅụṅụ ṅụgbuo onwe ha n'ụbọchị taa ndị na-aṅụ mmanya na-aba n'anya na ọtụtụ ihe ndị ọzọ niile anyị na-ekwesịghị itinye n'ahụ ma ọ bụ anwụrụ ike ha dị iche iche anyị kwesịrị iwelata aka anyị n'ihe ndị a anyị kwesịrị iwezuga kpamkpam ihe ndị ahụ na-emerụ anyị ahụ ọ bụ ya bụ ihe bụ mmadụ imere ihe n'oke iwezuga ihe ndị ahụ na-emerụ anyị ahụ kpamkpam werekwanụ ndị ahụ dị mma merụo ha n'oke nwee anyị udo ọ bụrụ na ihe ị chọrọ inwe ezi ahụike gị onye na-ege m ntị ndị igbo ndị chi hụrụ n'anya n'ezie anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke dịka onye ozi pọl mere ka anyị marasị na ha na-eme ya inweta okpu nke na-ere ure mana anyị onwe anyị nwere ebe anyị lewere anya ihe anyị ga-enweta nke bụ eh, ndụ ebighị ebi anyị ga-abụ ndị na-emeri ihe n'oke ma ọ bụrụ na anyị chọrọ inwe ahụike weziga ihe ndị ahụ na-adịghị mma were ndị dị mma merụọ ha n'oke arịọ m ka onye nwaanyị anyị mee gị mma arịọ m ka onye nwe anyị gọzie gị ka ị na-ege ntị na ntụgharị uche anyị n'oge ndị a niile n'ihe banyere ahụike arịọ m ka onye nwaanyị anyị gọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwaanyị igbo ibe m anyị ekelela chineke onye dịrị anyị ndụ rue n'ụbọchị taa na-asị ka otuto na ọjịja mma dịrị aha nsọ ya rue mgbe ebighị ebi obi dị m ụtọ nke ukwuu na ahụ nwanne anyị nwoke jọn pọl onye nyere anyị akụkọ nke ahụike nke taa na-asị anyị nke a aga m asị nọ na-adụ anyị akala ntị si merue ihe n'oke nwanne m nwaanyị nwanne m nwoke onye na-asụ asụsụ Igbo ka anyị na-emerụ ihe n'oke ma nata ngọzi nke Chineke ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dọtcọm awrnigeria at yahoo dọtcọm maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 07063637224 07063637224 ka iwe okpukpe chere chineke mgbe ọ ga-abịa ịkpọrọ ihe ụbọchị ahụ ga dị oke egwu ndị niile ndị na ya ọzọ si ndị na n'igwe tinye aka ikpe na n'igwe anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya A amaara m na chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị. onye mgbasa ozi queen grace okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ ezi enyi m ọma na-ege ntị obi ụtọ ka anyị ji na-ekele ụmụnna anyị ndị na-akpọtụrụ anyị ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwanyị Blessing onye na-akpọtụrụ anyị site na Shagamu Ogun steeti na-ajụkwa anyị ajụjụ Chineke na-agba anyị ume anyị na-asa ajụjụ niile nke nwanne anyị nwanyị na-ajụ anyị ka anyị nwekwara ohere ọma kelee ike nwanne anyị nwoke ọ na-akpọ anyị kwamgbe kwamgbe ụbọchị niile anyị na-asị ka Chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ na-agba gị ume n'ịnụ okwu nke chineke gị ma na ezinụlọ gị ka chineke na-arọpụtara gị ihe gị na ezinụlọ gị ga-eri site na mgbe ọbụla ị na-akpọ anyị obi na-adị anyị ụtọ anyị na-ekele nwanne anyị nwoke ike onye na-akpọ anyị site na kaduna steeti naijiria ka anyị nwekwara otu aka kelee chibụzọ nwachukwu onye na-akpọ anyị site na onye na-akpọ anyị site na kaduna steeti naijiria imeela nwanne anyị nwoke ara ekpere anyị mbụ ka chineke nọnyere gị na ezinụlọ gị ka ịhụnanya ya bara gị ụba n'aha jizọs amen ka nwanne anyị nwoke emeka isiogwu onye nọ na jos naijiria anyị na-ekele ndị na-akpọ anyị na-asị ka chineke gọzie ihe ọma ọbụla nke itinyere aka ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwoke ọgọstin favọ onye na-akpọtụrụ anyị site na ikeneremo ogun steeti imeela nwanne m nwoke ara ekpere anyị bụ ka udo chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọwụ silvesta onye na-akpọtụrụ anyị site na babcok University n'Ogun steeti anyị na-asị ka Chineke nọnyere gị nwanne anyị nwoke na-ajụ anyị ajụjụ Chineke na-agba anyị ume anyị na-asakwa ajụjụ nwanne anyị nwoke unu emeela ndị Igbo ọma ndị na-akpọ anyị ara ekpere anyị bụ ka Chineke nọnyere mmadụ niile anyị hụrụ unu n'anya ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ anyị ekwentị na 0706 7224 na-atụle ihe yiri ihe ndị a eleghị ihe chineke mere ka anyị maa eleghị ihe chineke kpọrọ ihe ndị a na ihe yiri ihe ndị a ebube kpughere anyị ihe ndị a ka anyị mara ihe ọ bụ chineke dị omimi mee ka anyị mara ọbụnarị ihe yiri ihe ndị a mee ka mmụọ nsọ gị meghepụ anya anyị abụọ meghepụ ntị anyị abụọ ka anyị tụgharịa uche n'ime okwu gị ka ọ na-apụta ugbu a anyị maara na ị ga-eme n'ihi na anyị arịọwo gị n'aha nwa gị bụ jizọs kraịst amen ihe yiri ihe ndị a anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị galeshia isi ise amaokwu nke iri itoolu na iri abụọ na ndị isi ise amaokwu nke iri na itoolu na iri abụọ na otu ihe ndị a na ihe yiri ihe ndị a ma ọlụ niile nke anụ arụ pụtara ihe nke dịka ndị a ịkwa iko adịghị ọcha agụ ikwa iko ikpere arụsị ịgwọ nsị ịbụ iro esemokwu ekwuru ọnụma ịkpa iche iche nkewa na iro otu ịkpọ asị ịṅụbiga mmanya oke ite egwu na ihe yiri ihe ndị a dịka m buru ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme ihe dị otu a agaghị eketa alaeze chineke gịnị bụ ihe yiri ihe ndị a anyị na ihe akwụkwọ nsọ kpọchiri anyị na ọ bụ mmụọ ihe nke anụ arụ anyị mara ha niile ihe nke anụ arụ ọtụtụ ndị ime anyị anaghị eji ije ọbụnarị ndị na-ele anya ọbịa bụ kraịst anyị na eji ije na-amaghị ihe nke bụ ihe nke anụ arụ akwụkwọ nsọ na-emepe emepe anya anyị abụọ taa ka anyị matakwa mgbe anyị na eji ije na anụ arụ mgbe anyị na-eme ihe ndị a na anyị na-eje ije na arụ arụ mgbe anyị na-ekpere arụsị anyị na eji ije na anụ arụ mgbe anyị na-akwa iko anyị na-ego ije na anụ arụ a mgbe anyị na-anọ na-agwọ nsi na-ebu iro n'obi na-enwe esemokwu ekwere eju ebe niile ọnụ na-enweghị ịkpa aka ikpe iche iche ọbụnarị n'ime ụlọ nzukọ nkewa ebe niile a ndị a bụ ibi ndụ na anụ arụ ịkpa asị ịṅụbiga mmanya ókè ọtụtụ n'ime anyị taa mmụọ nsọ adịkwaghị ha n'ime mgbe ọbụla ị hụrụ ha mmụọ nke na-achị ha bụ mmụọ mmụọ oke oke ịṅụ mmanya ọ gwụla ihe na-achị ọtụtụ n'ime anyị ite egwu na ihe yiri ihe ndị a nke m buru ụzọ ndị na-eme ihe ndị agaghị eketa alaeze chineke ọsọ gị na-agba ọ bụ ọsọ ịgbacha ya ka ị ike keta alaeze chineke nwanne m nwoke nwanne m nwaanyị akwụkwọ ọsọ na-emepe anya anyị taa ka anyị mara ihe ndị anyị na-eme mgbu anyị na-eme anya mana anyị na-adị ije anụ arụ mgbe anyị anaghị aga ije na amamihe dịka akwụkwọ ndị kọlọs isi a na amaokwu nke ise kwuru ya ọ bụkwa ihe yiri ihe ndị a ị pụrụ ịbụ onye anaghị akwa iko naghị aṅụ mmanya ị pụrụ ịbụ ịbụ onye anaghị ese okwu ị pụrụ ịbụ onye anaghị ete egwu ị pụrụ ịbụ onye na-anaghị eme ka mmadụ na ibe ya kpaa iche ị pụrụ ịbụ onye na-anọghị na nkewa ma ọ bụ iru otu n'ụlọ nzukọ ee kama ị naghị aga ije na amamihe ọ bụ ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị ebi ndụ bi na mmụọ nsọ ọ bụ ihe yiri ihe ndị a mgbe anyị na-enweghị ịhụnanya ọ bụdị ihe yiri ihe ndị a ee ị pụrụ ịbụ onye nọ n'ụlọ nzukọ chineke ee onye che na ị na-emeta ya kama ịhụnanya adịghị na nye nwanne gị nwoke ịhụnanya adịghị nye nwanne gị nwaanyị abịa n'ụlọ nzukọ ịkpọasị ajụọ njọ n'ụlọ nzukọ onye ya na ibe ya nọ n'otu ụlọ nzukọ na-akpụ isi n'ala nye chineke esemokwu eji ebe niile ọbụna di na nwunye nke nọ n'otu ụlọ na-agakwa akpụ isi ala nye chineke esemokwu eji ebe niile mgbe ahụ ị ga-eche na ị na-ebi ndụ otu na-atọ chineke ụtọ ọ sị akwụkwọ nsọ sị ka m chetara gị na ị na-ebi ndụ mgbe dị otu a na ọ bụkwa ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị eje ije n'ihe anyị nọ n'ụwa anyị kwesịrị ịbụ ihe nye ụwa mgbe anyị anaghị aga ije n'ihe eziokwu ọ bụdị ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị ebi ndụ dị ka okwu chineke si chọọ mgbe anyị na-anaghị agbaso nzọụkwụ jizọs ha niile bụdị ihe yiri ihe ndị a ị pụrụ isi ee na amara erutere gị aka na ị gaghị aṅụli mmanya amara erutela gị aka ị gaghị akwali iko amara erutela gị aka ị naghị ese okwu amara erutela gị aka ị naghị agwọ nsị kama n'ime ndụ gị niile ị naghị eso nzọmụkwụ jizọs ọ bụdị ihe yiri ihe ndị a onye na-eme ihe yiri ihe ndị a eziokwu ị gaghị eketa alaeze chineke dịka akwụkwọ nsọ mere ka anyị mara nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-arịọ chineke ka onyere anyị aka ịgbanarị ọnụ niile nke anụ arụ rịọ chineke ka onyere gị aka n'ihi na mmụọ anyị dị ike kama anụ arụ anyị adịghị ike ka arịọ chineke gụnyere anyị aka ịgbanarị ọrụ niile nke anụ arụ ndị a na ihe ndị yiri ya ọ bụrụ na ị gụọ akwụkwọ ndị roma isi iri atọ na amaokwu nke iri na atọ ebe ahụ na-asị otu a ka anyị na-ejegharị dịka o kwesịrị anyị dịka n'ehihie ọ bụghị n'ite egwu ma ọ bụ na ịṅụbiga mmanya oke ọ bụghịkwa na ịkwa iko na agụụ nke ịkwa iko ọ bụghị na esemokwu ma ọ bụkwa na ekworo kama ka anyị yikwasị onwe anyị jizọs kraịst unu ebukwala ụzọ na-echere arụ unu n'ime ihe ọjọọ na-agụ ya nke a pụtara na arụ anyị dịka mmadụ adịghị ike n'ime ihe ọjọọ na-agụ arụ anyị mgbe ọbụla ihe anyị ga-eji meri ya bụ yikwasị onwe anyị jizọs kraịst mgbe anyị yikwasịrị onwe anyị jizọs kraịst ọ ga-enye anyị amara imeri agụụ nke ime ihe ọjọọ niile n'ụzọ ọbụla o si na-abịa na ọ ọbụla o si na-agụ anyị na aka onye ọbụla ọ na-esi abịa anyị yiri jizọs dịka uwe anyị ga-ahụ na anyị ga-ebi ndụ anyị agaghị ebi ndụ na anụ arụ ịgba ọsọ okwukwe a adịrị anyị mfe ịgba ọsọ okwukwe a adịrị anyị ụtọ anyị enwe ọṅụ ịza ndị nke kraịst n'ezie mgbe anyị na-eme nke a amana chineke ga-abara anyị ụba n'aha jizọs kraịst bụ onye nwaanyị

ụwa emebiwo onwe mmehie nke dị n'ime ndụ gị gị na-eche n'ime onwe gị na mmehie a bụ ihe na-enweghị ike ịhafụ ka m gwa gị onye ọma na-ege ntị mmehie sitere n'aka ekwensu bịa onye kwere na chineke agaghị ezu ori onye kwere na chineke agaghị akwa iko onye kwere na chineke agaghị atụ asị ihere ga-adị n'ime ndụ onye kwere na chineke ma mmehie na-abịa chekwuta na mmehie nọ rụọ onwe ya ihe ọjọọ niile dị n'ime ụwa gị nwa chineke etila aka ma anya ma ahụ gị n'ime ya ka anyị nwee ike ito chineke ka anyị nwee ike ife chineke ofufe nduru ya mee ya taa mara ma ngọzi nke chineke ma ọ ga-adakwasa gị ma na gị mee ihe ọma wepụ aka na ịtụ asị wepụ aka n'ịkwa iko wepụ aka n'ihe ọjọọ ọbụla nke ị na-eme ị na-ezu ori wepụ aka n'ime ya ị na-akpọkọta nwanne na nwanne gị tụkata isi ha na-abụ na-eso chọọ chọọ chọọ ma ọ gbasara gị ma gbasara gị wepụ aka n'ihe na-ịma gị akwụkwọ nsọ sịrị ka mụ na gị nwee izu ka agwọ ka anyị wee dịrị nwayọọ dịka nnụnụ na-efe efe enyi ọma m na-ege ntị ekpere anyị ga-ekpe n'ụbọchị taa bụ ka chineke nye anyị mmụọ nke nhọrọ mmụọ nke nhọrọ ihe ọma n'ime kraịst ka anyị nwee ịhụnanya ka anyị nwee ogologo ntachi obi ka anyị nwee ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ikwesị ntụkwasị obi ịgụrụ akwụkwọ nsọ a ọ si ịdị nwayọọ imerụ ihe n'oke ọ dịghị iwu na-emegide ihe niile dị otu a onye ọma na-ege ntị mee ihe ga-enye chineke obiọma ịhụnanya udo ọṅụ ihe ndị a na-enye chineke obiọma n'ime ezinụlọ anyị mee ya ka chineke dozie okwu ya n'ime ndụ gị anyị ekelela onye mgbasa ozi kwingres okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka ịhụnanya chineke udo chineke ogologo ntachi obi ya ka ọ chịa n'ime ndụ gị yara n'ime ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a awrnigeria@yahoo.com, at yahoo dọtcom awrnigeria at maọbụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 63637224 070 63 637224 ka Chineke dozie okwu ya imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo